ụmụnne n'ime chineke ekele udo ka m jiri bịa n'oge dị ugbu a site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m nwanne na nwoke obichukwu tony eberechukwu oziọma nke a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life World Radio Ministry nke mbụ ọgbara gburugburu ọ bụkwa site na akala ndị Baptist Missionary Association nke Afrịka niile nke ngalaba nke naijiria site n'ime eru n'ime ibadan na yo steeti ka ozioma si eru unu n'oge dị ugbu a ka ọzọkwa udo nke chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye na anyị amen n'ịga n'iru n'ụbọchị nke taa inwe ihe ntụgharị obi na ihe ntụgharị uche n'okwu agbamume anyị ga-eleba anya site na akwụkwọ nsọ nke edere n'akwụkwọ nke samuel nke mbụ ga-amalite ịgụ na isi nke iri na asaa samuel nke mbụ isi iri na asaa ga-amalite ego na nke iri atọ na abụọ samuel nke mbụ isi iri na asaa ga-amalite ịgụ na nke iri atọ na abụọ wee ruo na iri atọ na atọ david wee si sọl ka obi mmadụ ọbụla ghara ifepụ n'ihi ya n'ihi ya oru gị ga-eje lụso onye filistia ọgụ sọl wee si david ị pụghị ijekwuru onye filistia nke a ịlụso ya ọgụ n'ihi na nwata ka ị bụ ma onye onwe ya bụ nwoke agha site na mgbe ọ dị na nwata ka Chineke gọzie okwu nke a ka anyị nwee nghọta na mmụta n'ụbọchị nke taa n'ihi Jizọs Kraịst bụ onye nwanyị emem ọ bụ na anyị lee anya n'ebe anyị gụpụtara akụkọ abụọ o toro aka hikwana nri ma oge ohere agaghị adịrị anyị ịgụcha isi niile nke dị akụkọ a ma si mmeji oge nke a wee kọwapụtara anyị mekwana ka anyị ghọta ihe nke dị na isi akụkọ nke a n'ebe a ndị filistia gbara gburugburu ịlụso ndị Izrel ọgụ nke eze Sọl bụ onye ọchịchị ha na onyeisi ha ha weduru weduru ndị nke agha Izrel wee gaa ọgụ ịlụso ndị Filistia ọgụ ma mgbe ha nọ na ebe ịlụ ọgụ a Filistia nwere otu nwoke gbara agba nke bụ Goloyat nke na-enye nsogbu bụ ezigbote onye dara mkpa onye ike ọgụ n'agha ka ọ bụ wee na-eti mkpụkpụ na-eti mkpu n'oke olu wee na-asị si na onye ga-alụso ya ọgụ ọ ya na onye ahụ lụọ ọgụ ya gbuo onye ahụ ha dọrọ ndị Izrel n'agha ha bụrụ uru ha ọ na onye nke Izrel gburu n'anwa bụ Goliat ha dọrọ ndị Filistin n'agha ndị Filistin abụrụ uru ha mkpu a ka nwoke a na-eti na ụbọchị kwa ụbọchị dị nke ruru na ụbọchị iri ọgụ iri na anọ ọgụ iri nọ 40 days nwoke a wee na-eti mkpu oge ọbụla mgbe ọbụla mbọsọ ọbụla ọ pụtara iti mkpu na ịkparị ndị agha nke ndị Israel ndị mmadụ eji ụjọ gbachighị azụ sụọ ngọngọ lachighị azụ ewee na-eze nwoke a ka nga na-eze mgbọ ma o ụbọchị nke taa ebe ihe mere na-akọ nke anyị ewee dunye david ozi iji leta ndị ụmụnne ndị nọ na agha nke sọl nke eze sọl bụ onye isi ha david wee rute ebe ha wee fụka nwoke a si akparị ndị agha ndị nke israel obi wee gbaa ya njọ ọnọkwata ha wee jụọ ajụjụ wee sị gịnị ka eji enye onye ọbụla nke tigburu nwoke a wee wepụ ihere a na ndụ ndị agha nke chineke o wee asị ya na onye ọbụla nke mere nke a tụgburu nwoke a na ọ ga-abụ ọgọ nke eze na eze ya kpụnye nwa ada nwa ya nwaanyị ka ọ lụwa na ihe ndị ọzọ yesu dị anyị ndị ezinụlọ ya abụrụ ndị nke jeghe enwe mkpagbu na ịtụ ụtụ na ala nke Israel ma david nwere otite mmanụ site n'aka nke chineke iji wee gbapụta ndị nke chineke wee kwuo okwu a wee na-asị wee na-abịa sọl onye na ka obi lụọ anyị mmiri gbasara mkpu nwoke nke a na-eti ihe anyị ji mere isiokwu n'ihi na m chefuru bụ inwe obi mmeri inwe obi mmeri ka david ji wee pụta n'ihi na ọ maara onye bụ chineke ya akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na ndị nke mara chineke ha na ha ga-adị ike ma na-ewukwa ewu david ọ bụ ezie na ọ bụ obere nwa ma ọ maara chineke ọ bụ na ị mara chineke na mkpagbu gị na ihe ịhụju anya ị ga-adị ike ị ga-enwe okwukwe ị ga-akwụdosi ike na ịkpọchụpụ ihe ọbụla nke na-eche gị aka mgba n'iru ị gaghị atụ ụjọ ị gaghị asọ ngọngọ ị gaghị alakwanye azụ ihe ndị a niile bụ ihe kasịrị david obere nwa david obi o wee gba sọl bụ eze sọl si ya onye ọbụla atụ n'ụjọ maka nyanwa obi alọ n'onye ọbụla mmiri n'ihi na ya nwa ebilitegwu ibu agha n'aha nke chineke megide onye bụ goloyat ọ bụ na agụzie akwa agbadamazie anyị ga-afụ na mgbe david gbakwutere goloyat ọ sị ya na ya ga-ebepụ isi gị wee nye anụ ufe nke ọhịa n'ihi na ịkparịgo ndị agha nke chineke onye nke dị ndụ n'ihi na ị na-abịakwute na-ejide mma na ihe eji alụ agha mana ị na-abịakwute gị site n'afọ nke chineke chineke nke kere n'igwe kere n'ụwa chineke nke kachasị ihe niile afa chineke ka eji enwe mmeri n'ihe ọbụla nke na-eche mmadụ aka mgba n'iru ị nọ na mkpa ị nọ na nyanya ị nọ n'ụkọ ị nọ na-amụtaghị nwa ị nọ na-enweghị ego ị nọ na-enweghị ihe akụakụ na ihe ị nọ n'ihe nhụju anya n'ụzọ abụla nwa ụzọ n'ihi na ịnọdụ n'ụwa ụwa ga-awọ gị ihe ọbụla bụ nke ha ma ọ bụ na ịnọdụ na chineke chineke ga-eme gị ihe niile nke kwesịrị ime onye egwuregwu mere ka anyị ọ ọsị na ngọzi niile na-esi n'aka chineke wee huru abịa dịka mmiri oke osimiri mgbe ị na-amata na chineke bụ chineke nke na-agọzi mmadụ ị ga-enwe ihe ngọzi nke pụrụ iche n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na ngọzi nke chineke na ọ na-aba ụba ọ dịghị enwe ihe mgbakasị arụ ma ọlị kwere na chineke ị ga-apụ n'oru kwere na chineke n'ihi na nwa jizọs kraịst onye nke o nyere anyị n'efu ị ga-enwe ihe akpatụ ihe nwere ị ga-enwe ngọzi nke pụrụ iche ị ga enwekwanye ọbụla karịa ka ị na-atụba n'anya ebe ọbụla ị nọ wee na-eji okwu nke a chineke na-eme ka ị mata na ya bụ onye na-agọzi mmadụ gọzibigo onye ahụ oke mana na mbido mbụ ị ga-ebugodo ụzọ nabata nwa ya bụ jizọs kraịst onyinye nke o nyere n'efu mgbe ị na-anabata nke a onyinye ndị ọzọ ga-eso gị akwụkwọ nsọ mere ka anyị matara na akwụkwọ nke matiu isi nke isii na amaokwu nke iri atọ na atọ ọsị gị buru ụzọ chọọ alaeze nke chineke n'ihe ndị ọzọ ga-abụ ihe chọọ gị mma ịchọtago alaeze chineke ịchọtaga nwa ya bụ jizọs kraịst onye bịara nwụọ ọnwụ na obe nke kalvarị iji wee gbapụta anyị na njọ na mmehie ohere dịrị oge dị ugbu a ịbawelụso n'ebe ọ bụla ị nọ si chineke ọ bụla nabata jizọs kraịst si chineke n'efugo ịdị mkpa nke ihe nnabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe dị iche n'ime ndụ gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ọwụwa anyanwụ nke pụrụ iche ya cheke n'ime ndụ gị mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta nke pụrụ iche hụlata isi n'oge dị ugbu a ka anyị kpere chineke onye nwaanyị nke pụrụ ime ihe niile lee ndị ọrụ gị ndị a ndị nke bahụtụrụ isi n'oge dị ugbu a iji wee fee gị ofufe onye nwaanyị deba ha nke ndụ hichaa afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha mata bụrụkwa ndị nke na-ekwudosi ike n'okwukwe n'isi ụzọ gị ruo mgbe ị ga-abịa ebe kpọrọ ndị nke kwere na nkwa onye nwa chineke nye ha ikikere na amara iji wekwudosi ike n'okwukwe nke nke ha kwenyere na mgbe n'ikpeazụ ka ha bụ ndị nke etegharị egwu ọṅụ mgbe anyị ga-ahụ jizọs kraịst anya n'ụbọchị ikpeazụ ihe ndị a ka anyị kpere kpere na ihe emezu ha n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị enyi gị onye na-ege ntị n'oge ekpere ekpere a n'oge dị ugbu a achọ nke ịmata n'ebe onye nke nwere ọṅụ ọṅụ dị n'eluigwe n'ihi na ntụgharị nke ime n'oge dị ugbu a gudosi ike na okwukwe nwekwara ọṅụ gawa n'iru na-agụ akwụkwọ nsọ nke chineke tụkwasị uche na chineke pụrụ ime ihe niile nwee obi mmeri ozi abụla ṅụzi mgbe ọbụla n'ihi na onye mmeri ka ebụ n'oge dị ugbu a onye mmeri gị ga-abụ site ruo mgbe ebighị ebi n'aha jizọs ọ bụrụ na unu nwee ihe akụkọ mgbaama ma ajụjụ ma ihe mkparịta ụka nchọọ ka anyị kakọrịta unu ga-enwetakwa m n'igwe okwu 08056719493 na 08132900111 matakwanị na okwu ndị a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wọd redio Ministry nke mba ụwa niile gbara gburugburu ka nọ na-atụgharị uche na-efukwana chineke mfe sozikwa n'ụzọ ike ọnụ ga-afụ ihe ịrịba ama na ihe mwuli elu na ihe okwukwe na ihe ngọzi pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwe ka chineke gọzie okwu nke a n'ime ndụ unu ka chineke gọzikwa n'ọṅụ gọzigo unu ruo mgbe onye nwanyị ga-eru ndị nke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị udo nke chineke kachasị udo ya ebiri unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst onye